AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị na ezinụlọ gị ka onye nwe m na-edu gị na ihe ọ bụla nke ị na-eme ya gaziere gị biko n'ụbọchị taa ka anyị na-aga n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ onye onye onye bụ onye a mgbe anyị na-atụgharị uche n'akwụkwọ nsọ site n'akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke ise e mere ka anyị mata n'ụbọchị gara aga na onye ahụ nke na-atụkwasị onwe ya obi onye ahụ nke na-adabere n'ikike nke onwe ya onye ahụ nke na-esi n'ebe Chineke nọ wezuga onwe ya bụ onye nkọcha dịrị onye a na-abụ ọnụ dị ka akwụkwọ nsọ si wee kwuo ya onye a na-abụ ọnụ ka onye dị otu bụ. ma n'ụbọchị taa isiokwu anyị bụrụ onye bụ onye a onye a nkọcha ndị a dum ga-adakwasị ọ bụ ya ka m chọrọ ka anyị lebata anya mata onye onye ahụ bụ mmadụ dị otu a nke a na-ekwu okwu ya n'ime akwụkwọ nsọ na akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke ise bụ onye onye ka ọ bụ onye abụghị onye na-amaghị ihe gbasara Chineke onye a abụghị onye na-ama ihe gbasara amara nke Chineke ọ bụrụ na ile anya na nkega nke ikpeazụ ọ sị onye na-esi n'ebe Chineke nọ wezụga onwe ya mgbe mmadụ si n'ebe Chineke nọ wezụga onwe ya ọ pụtara na ọ maghị Chineke onye a bụ onye ma wuoro Chineke onye a bụ onye ya na Chineke mekọwukwara ihe onye a bụ onye n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ na-edetụla ikike na amara nke Chineke ire ma ya ekpebie n'oge wezụga onwe ya ebe Chineke nọ onye a ekpebie na o kwesịrị ịdabere onwe ya karịa ịdabere n'ihe Chineke ga-emere ya akparamagwa dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche na-egosi na onye a nwere ntụkwasị obi n'onwe ya karịa ịtụkwasị obi n'ihe nke Chineke pụrụ imere ya nke a mere ka onye dị otu a bụrụ onye lechara Chineke anya ya kpọ n'uvu ụdị mmadụ dị otu a bụ ndị na-asị biko werenu Chineke unu agawa nke a bụ akparamagwa nke na-akpasu Chineke iwe Chineke na-ahụ ihe dị otu a ọ na-atọ ya obi ụtọ ka anyị lee ihe akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke isii gịnị ka ọ na-ekwu akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke isii na-asị ọ ga-adịkwa ka osisi nke akọrọ n'ala ihe na-adịghị ọ gaghị ahụkwa mgbe ọdịmma na-abịa ma ọ ga-ebi n'ebe niile kpọrọ nkụ nke ọzara bụ ala nnu ebe mmadụ na-ebighị onye a na-akpa agwa n'ụzọ dị otu a onye a na-elecha Chineke anya na-achọghị ịghọta ịdị ukwuu nke Chineke na ịhụnanya nke Chineke hụworo ya onye dị otu a n'ezie ga-ebi n'ala ọkpọọ n'ala ọzara ebe ọ dịghị ihe ọma ga-erute ya nso ihe ọma na-abịa ọ ga-anọ ya agazuo ndị ọzọ ma ọ ga-erute ya nso onye ahụ ga-ebi n'ala nnu gị onye mụ na ya na-atụgharị uche anyị ga-esi aṅa bụrụ ndị na-ebi ndụ n'ụzọ dị otu a anyị ga-esi aṅa bụrụ ndị ọ bụ a na-ele anyị anya ahụ na ọ bụ nkọcha ejighị Chineke kpọrọ ihe bụ nramahụ anyị onye ahụ ga-achọpụtakwa na ihe a na-agara ya ihe na-esiri ya ike onye ahụ ọ pụrụ ilegharị anya jụọ ọ bụ gịnị bụ ihe na-eme na ndụ m ọ pụrụ ịjụ ese ihe niile gbara ya gburugburu adịghị nke na-alụpụta ezi ihe ihe ọma na-emere ndị ọzọ ya agbakwa ya ọ gaghị ahụ mgbe ọ dị mma na-abịa nke a abụghị ndụ kwesịrị ekwesị ọ bụghị ndụ kwesịrị mụ na gị n'ihi na anyị kpọrọ nwa anyị ndị nke Chineke ihe m ji na-ekwu okwu a bụ ka anyị na-eleba anya n'ime ndụ anyị na ezinụlọ anyị olee otu ihe si na-aga n'ezinụlọ anyị ọ dị ihe na-arụtụrụ anyị aka na ụmụ ihe ndị a pụrụ ịbụ nramahụ nke anyị na-enwe ihe anyị na-agabiga ọ pụrụ ime ka anyị chee uche si onye ga-ama ebe mmiri si na-aba n'opi ụgbọ ọ dịla otu onye na ndị bụ m ụzọ nke kpatara m ji nweta onwe m na nramahụ dị otu a ihe agazi agazi ụmụ agbaga agbaga azụ ụmụ zụchaa ọ dịghị ihe a ga-enweta ha ga-akụwa aka ọ dịghị ezigbo ihe ha na-eme ụmụaka ruru ime ihe ha kwesịrị ime na ndụ ha agaghị eme ya ma ndị a mụkọtara ha na ha gị na-ele ha anya ha bụrụ ndị na-eme nke ọma nke a ọ pụrụ ịkpali ajụjụ n'obi mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ihe o ji dị m mkpa ka onye ọ bụla nke anyị na ya na-atụgharị uche n'izu ndị a kwesịrị ichere onwe ya echiche ọ pụrụ ịbụ na ọ na-agaziri gị mana gburugburu ebe ibi e ị na-ahụ ndị nọ na nramahụ ị pụrụ ileru anya ịmata ma ndị a ọ bụ ndị a pụrụ iduzi ụzọ gịnị ka ị pụrụ ime n'ọnọdụ dị otu a ọ bụ anyị zukọchaa anyị achifuo ihe ndị a o kwesịghị ekwesị ya ka m ji na-arịọ gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ihe ahụ ọ bụ mme iru agbarụọ Chineke ihe ahụ ọ bụ gị onwe gị mee iru agbarụọ Chineke biko ka anyị si na ya wezụga onwe anyị ọ ga-akwụ anyị ụgwọ ọ pụghị inye anyị ahụ udo mgbe ị na-ahụ ihe ndị a n'ebe otu onye maọbụ onye ọzọ nọ nke a egosiwo na onye a n'ezie bụ onye na-agabiga ọbụbụ ọnụ nkọcha n'ihi ejighị Chineke kpọrọ ihe n'ihi ajụwa ajụjụ otu m si bata n'ụwa nke a ndụ onye ahụ ga-abụ ihe jupụtara n'ihe ilu ite eze mkpọchụ iru ekechaa ya ahịa n'ezie gị onye gere ntị n'ụbọchị taa nke a ga-abụ oke gị onye okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke ezinụlọ nke wetara anyị n'ụbọchị taa imeela anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi enyi m ọma na-ege mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ajụjụ nke chọrọ ịjụ ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com onye ọma na-ege ntị mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa n'ọnwayọ gị abụ ọma mgbe ndị na ala ga

ndị dị ụta ka nna na-achọ ka na-achọ ndị na ala Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'iru chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ chineke bụ mmụọ ọ dịghị ihe nzuzo ọ bụla chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke chineke bụ mmụọ chineke bụ mmụọ adịghị eji aghụghọ chineke bụ mmụọ n'ihi na chineke na bụ mmụọ ụmụ mmadụ niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa uju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masịrị Chineke bụ mmụọ Chineke cheta ọkpọ ịgaza njọju ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ka Chineke nke udo mee unu ezi mma ndị Missionaries of Aba n'ihi abụ ọma nkudu nyere anyị n'ụbọchị taa unu emeela onye ọma na-ege ntị mara na ị nwere ike kụrị na na 0706 363 7224 ma ugbu a n'ọnwayọ mgbe onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe gara gị nke ọma ka amara chineke gaakwa n'ihu na ị na-abara gị ụba ohere ọzọ adịkwarala anyị n'oge a ịnụ okwu chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ụwa ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye hụrụ anyị n'anya gị onye nwe ndụ gị onye na-ahazi ihe niile imela n'ihi jizọs onye nwụrụ n'ihi anyị onye nke na-eduzikwa ndụ anyị n'ụbọchị ndị a nọnyere anyị dịka anyị na-aga ịnụ okwu gị n'oge a nye anyị nghọta na izu ime ihe ị na-achọ n'aha jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site na akwụkwọ matiu isi asaa ma okwu nke iri abụọ ọ si otu a ya mere unu ga-esite na mkpụrụ ha ma zue ha dịka anyị na-ele anya n'isiokwu nke bụ isite na mkpụrụ ha site na mkpụrụ ha otu okwu nke dabere na nkwa nke jizọs kwere ndị na-eso ụzọ ya nke na-akpali akpali bụ nọgidesi ike n'ime m kwee ka mmụọ nsọ m nọgidekwa n'ime gị ị ga-abụrịrị onye pụrụ iche ka a na-egosi na ndụ anyị ga-agbanwe n'agbanyeghị ụdịrị mmadụ anyị bụ n'agbanyeghị ọnọdụ anyị dị n'ihi na anyị kwere na jizọs anyị nọgidesiri ike n'ime ya nye mmụọ nsọ ya ohere n'ime anyị ọdịiche ga-adịrịrị ọ bụ ya bụ ihe anyị ji na-ekwu okwu gbasara mkpụrụ nke mmụọ nsọ ọ bụ jizọs ji ọnụ ya sị a ga-esi nte na mkpụrụ ha wee mazue ha ị ga-esite na mkpụrụ ihe mata ya ihe anyị na-ekwu okwu ya bụ ịhụ ọka ọka gị mị ọka gị hụ ube ube ga-emi ube gị hụ oroma oroma ga-amị oroma osisi ndị a niile na-amịpụta mkpụrụ ha ọ dịghị osisi gị dị iche mkpụrụ ọzọ esi ya n'ime na-afụta mana jizọs gara n'ihu na-eme ka anyị mara na ọ bụ mgbe anyị nọgidesiri ike n'ime ya mgbe niile ọ bụ mgbe anyị ga-ahụ ọdịiche a ya mere o ji na-akpọ anyị oku ịnọgidesi ike n'ime ya ọ bụ ịnọgidesi ike n'ime jizọs na-egosipụta mkpụrụ nke anyị na-amịfụta osisi ọbụla dịka anyị hụrụ ya n'akwụkwọ Luk isi isii amaokwu nke iri anọ na anọ na-amịfụtarịrị mkpụrụ kwesịrị nke ga-esite n'ebe ọ nọ mana akwụkwọ timoti nke abụọ isi atọ amaokwu nke ise dọrọ anyị aka na ntị gbasara imefụta mkpụrụ nye onye ọbụla nke kwere na jizọs onye ọbụla nke na-akpọku aha ya n'ebe ahụ pọl si na ọ dị ndị kwere na chineke mana ha agọnaghịwo ike nke ezi omume ike nke ikwesị ntụkwasị obi ike nke ịbụ nwa chineke ike ahụ eji mara nwa chineke bụ ibi ndụ ọma na agwa ọma ime ihe Chineke na-achọ ịgbaso ụzọ Chineke mgbe anyị na-ele anya na imefuta mkpụrụ ọma mgbe anyị na-ahụ na mmadụ na-echichapụ n'ụzọ nke ahụ Jizọs kwadoro akwụkwọ Luk isi isii amaokwu nke iri anọ na atọ na nke iri anọ na anọ si ezi osisi na mmefụta mkpụrụ ọma ọ naghị amịfụtakwa mkpụrụ ọjọọ osisi ọbụla kwanụ ka a na-ama site na mkpụrụ ya n'ihi ya mmadụ anaghị aga n'ebe e nwere osisi fig gagaghọrọ ogwu mmadụ agakwaghị aga ebe ọ ga-aghọta mkpụrụ na-atọ ụtọ ya ga hụ ihe na-abụghị ya ya ka anyị ji na-elenye anya iji lee ndụ mmadụ mgbe a na-ekwu okwu gbasara mkpụrụ a na-ele anya na ndụ onye kpọrọ onwe ya nwa Chineke ndụ ọ ga-ebi iji gosi na ịkpọ onwe ya nwa Chineke na okwu Chineke na ihe Chineke chọrọ n'aka mmadụ ga-afụta ihe n'ime ya n'ụbọchị taa ka o wee anyị anya na ọ bụ eziokwu na Chineke kere ihe niile dị n'ụwa ka mmadụ niile ndị na-aga n'ụwa mana n'ihi mmehie a bịara na-enwezi nhọrọ nhọrọ ndị ga-enupụrụ Chineke isi nhọrọ ndị ga-alọghachikwute Chineke si agaghị m ịgakwa ụzọ na ịnụpụ isi aga m iso n'ije ije n'ụzọ Jizọs chọrọ n'ihi Jizọs abịala nwụọrọ anyị ọnwụ ime ka anyị gakwara ịbụ ndị ga-anọ n'ụzọ nke ịnụpụ isi ọ bụ ya mere o jikwa anyị nkwa inye anyị obi ọhụụ ma ọ bụ ndụ ọhụụ abịa n'ihe anyị na-ekwu okwu ya gbasara mkpụrụ nke anyị na amịfụta ọ dị ihe anyị kwesịrị ịkọta dị n'ime onye ọbụla kweere na jizọs otu bụ e nwere onyinye nke mmụọ nsọ nke ọzọ bụrụ e nwere mkpụrụ nke mmụọ nsọ onyinye nke mmụọ nsọ bụ nke a na-enye anyị iji jee ozi mana mkpụrụ nke mmụọ nsọ bụ ihe ga-adị n'ime anyị iji gosi ndụ ọhụụ na mgbanwe nke a chọrọ n'ime anyị n'ihi anyị ekwela ego ụzọ na ụzọ nke Chineke ka ahụ ọ tọrọ kpụrụ ya n'ime Jizọs mgbe mmadụ si ee ekwela m n'ime Jizọs aga m ebi ndụ ka Jizọs na-achọ n'ọnụ ndị agbata obi ya bịa ya nso ya bụrụ ogwu ya bụrụ onye arụrụ ala ya bụrụ onye aghụghọ eleghị ihe ọ ga-eche n'ụdịrị ndụ a ọ bụ ya bụ ihe anyị ji na-elenye anya n'okwu a iji mee ma hazie ihe anyị bụ n'obi ịza aha nwa Chineke na ihe anyị kwuru n'ọnụ ịza aha nwa Chineke na akparamagwa anyị ka anyị na-aza nwa Chineke akwụkwọ nsọ mere ka anyị mara na site na mkpụrụ ha ka a ga-eji mazue ha site na akparamagwa anyị ka a ga-ejikọta onye anyị bụ ọ bụrụ na anyị bụ ezigbo mmadụ akparamagwa anyị ga-egosi ndị gbara anyị gburugburu si ee na mmụọ nsọ chineke dị n'ime anyị anyị bụ ezigbo mmadụ n'ihi na anyị ga na-amepụta mkpụrụ ọma anyị ga na-ebi ndụ nke na-atọ chineke ụtọ nke ga-ewetara mmadụ ọganihu nke ga-ewetakwara mmadụ ngọzi n'ụbọchị ọzọ anyị ga-agakwa n'ihu ilenye anya n'okwu abụọ mkpụrụ nke mmụọ nsọ ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe nye anyị mmụọ gị nye anyị ike ka emepụta ezi mkpụrụ dị ka mmụọ nsọ gị na-anọnyere anyị n'aha jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio site na mkpụrụ ha ị ga-ama onye anyị bụ site na mkpụrụ gị m ga-ama onye bụ onye ọma na-ege ntị ajụjụ nke m na-achọ ịhapụrụ anyị n'ụbọchị taa bụ kee mkpụrụ nke ị na-akụ kee mkpụrụ nke dị gị n'ime kee mkpụrụ nke na-etolite n'ime onwe gị saa ajụjụ a n'ime obi gị ama m na Chineke agọziwo onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ya Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com nwa Chineke ọma na-eke ntị mara na ị ike ịkọrọ anyị na 0706 363 7224 0706 363 7224 imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo Chineke na ngọzi ya dakwasị gị na ezinụlọ gị otu aka ka anyị na-echekwutara ndị hụrụ anyị n'anya anyị nwere ike ige ozioma ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka udo Chineke chi ya n'ime ndụ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekeleela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo